Chineke n'ụnụ ụnụ ọ ikoro na-ada n'ụbọchị tata anyị abịagokwa ka anyị si eme n'oge ụtụtụ Satọde ọbụla n'ọnụ ụtụtụ Naijiria anyị bụ ndị ikoro nọ na USA abịakwute ụnụ ikoro bụ oge anyị ji akpa nkata oge ndị Igbo ji akpa ụbụbọ iche maka ndụ anyị na ndụ agbata obi anyị etu anyị si ebi na etu obibi ndụ anyị si emetụta ma ọ dị ugbu a ma ọ dị n'iru anyị ezugokwa ka anyị na-eme kwa ụbọchị afọ m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha so tata bụ maazị ejikeme ọbasi ndị be anyị ụlọ anwụlọ na ụkọchukwu ọsịn ọkaigbo onye ga-ewepụ mute ya wee kene ụnụ nnọọnụ ndị na-ege anyị ntị anyị abịagokwa nkata anyị na-akpa ụbọchị abanye one na one izuụka one na one oluo n'ọnwa ịtọ gara aga bụ ihe gbasatalụ akwụkwọ ahụ edere ma gụpụta oge a na-anụ ọgụ n'etiti Biafra Naijiria nke a gụpụtara n'ụbọchị nke izizi n'ọnwa Juun na 1969 akpọrọ Ahịara Declaration ya bụ nkwupụta Ahịara anyị akpaghị ihe edere ya n'ebe akwụkwọ ife ọ pụtara na etu anyị si fụ ya anyị enweghịkwana ndị ọbịa dị iche iche ndị anyị na ha kpara ya bụ nkata ha kwuo etu ha nwasi ghọta ya na ihe ha chere dị n'ime mana ihe kpatara anyị e ji akpa nkata bụ na anyị na-ajụ maka ihe na-eme n'oge ugbu a mana Naijiria ọkachasị na mba ọwụwa anyanwụ Naijiria ebe ndị Igbo bi gosiri na ebumnobi anyị na ebumnobi ndị Igbo niile na etu obodo si kwesị ịdị abụrụ ife anyịfụ mana kedu ihe kpatara o ji dị etu ahụ ọ bụ na ndị Igbo amaghị ihe a chọrọ ọ bụ na o nwewere oge ndị Igbo siri na ihe anyị chọrọ ya mere ya bụ nkwupụta ahịara ji dị mkpa na anyị ji akpa ya bụ o wee bụrụ na ka izu ụka gara aga na ịnọ ofu onye n'ime ndị nọ wee dee nyeba akwụkwọ onye nọkwa n'otu ndị National Guidance Committee ndị depụtara ya bụ mpụta onye nọ ka onye so bụrụ onye isi oche nọchiri anya chinuachegbe mgbe ọ gawara ozi na Senegal bụ prọfesọ Chieka Ifemesia anyị na ya kpara ogbu ka ya bụ wee kọwala anyị etu nyaba akwụkwọ etu ha si wee kpaa ma ka nyaba akwụkwọ dị etu esi dee ya n'ife obu n'obi mgbe ya na-eche maka ya na ya na ndị otu ya na ife ha o chekwana gbasata anya bụ akwụkwọ mana ọ gara n'iru ịgwa anyị ọ bụrụ naanị maka akwụkwọ ahụ ma ihe o chere maka ọnọdụ ndị Igbo n'ime Naijiria na n'ime anị ya bụ ihe ka anyị ga-etinyekwu ọnụ tata inebanye anya ọkpụrụkpụ okwu dị aṅaa ọ gwagasịrị anyị ya mgbasị gị maazị Ejike Ọbasi ị nwere ike mm-hmm. inyere anyị aka wee kọwapụta ife ọkpụrụkpụ okwu ndị ahụ bụ ka anyị e wee ike itinyere ya ọnụ e, ndị nga anwụla ịma ihe mere ewu ọ na-adị mma anọkata ga-ega n'isi mmiri gaa n'isi mmiri eh, gakwute mmiri n'ihi na nkata anyị na prọfesọ Ifemesia kpara anyị kpọrọ ya sị ka a jụọ ya elee obumnobi unu na ihe ndị ọzọ megara oge unu wepụtara obi si ka unu dee akwụkwọ a kama ya hapụzie nke ahụ bido na mgbaka tụwara anyị mgbaka ruo ọnọdụ Igbo nọ na Naịjirịa taa tupu m abịa tụnyewe ọnụ n'ihe a aga m asị onye ọbụla na-ege ntị biko inwe ike ịga na Igbo Heritage Institute website nkata anyị na-ekpara n'ebe ahụ n'ọtụtụ ebe e, anyị na-etinyekwa nkata anyị na pọdkast ị nwere ike ịhụ ya inwe ike ga-adaala wepụta ohere ga-enye ntị n'ihi na n'uche m enwere otu ochi tụpụ okwu igechaa ya ga ibido nwewe nghọta na ele anya anyị eh, ụzọ anyị na-aga eh, eh, asị ụkwa a na-apị mkpụrụ adịghị ya hmm? maka na ihe o bidoro wee ibido n'ụtụtụ jiwe anyị na ndị anyị na ha wee agbata obi enwekwanụhụ mgbe anyị na ha wu agbata obi bi ọfụma n'ihi na ọnọdụ anyị wu ọnọdụ enazi mmadụ na-eji mpekele otele anọ obi dị ha mma ya adịrị gị mma echi obi na-adịghị gị mma echi obi na-adịghị ha mma ha kwara gị kwarapụ bido jiwe n'oge n'oge n'oge n'oge wee rukwa ọnọdụ anọ taa wee na-asịzi na anyị nwawụkwanụ ndị Igbo ọ dị mkpa ka anyị ghọta na ọtụtụ omume igbo na-eme agwụkwanụhụ na anyị dị iberibe nọọ na igbo enwebeghị ndị chịrị ha chịa ha chịa ha gbaa ha ohu e, e, e, chịkọta ha ha mụta ka esi egwu egwu ndọrọ ndọrọ ọchịchị na ịnwa anyị nọrọ onwe anyị igbo rukwe mgbe ndị ọcha bịara ọ ndị ọcha bụ ndị bataranụ tisaa igbo maka tupu ndị ọcha bịara igbo onye igbo ọbụla wu nwoke kwere na ya na chie ọnya na chie ya ka ọ na-akụzikwe na-akọwa na-achị ihe ahụ nyere anyị aka mgbe ndị ọcha bịara n'ihi na ịgba mbọ na akwụkwọ e, bekee na DNA sị ha ala Igbo lekwa ebe a na ote ha aka anyị aga gbasuru gaa n'isi kama ihe ọzọ nke jọrọ njọ na-ewu na anyị amụtazinhụ ka e ga-esi hụ lekwe ndị iro na ha na-abịa kee ka e ga-esi chekwa obodo mejie obodo ndị anyị na ha na-agba mgba elele anyị anya ghọta na ihe awụ ihe na-enye anyị ike wụkwa otu ihe ahụ wụ eh, ihe bekee kpọrọ Achilles heel ndị Igbo dịka Chinua Achebe si they have seen the things that have held us together and put a knife there and the center has fallen apart. Center cannot hold. ọ ya nkata anyị na ekpe ka m hapụgodu ya ebe a eme ka a na-akpazikwe n'ihu a na-atụnye ọnụ ụkọchukwu onwere ife ịchọrọ itinye n'okwu a ee eji m aka na anyị na-aga n'ihu anyị ga-ewere ezi mkpụrụ ihe ndị a otu n'otu n'otu n'otu mana o nwere okwu ọzọ ọ gwara anyị ịwụkwa okwu gbara ọkpụrụkpụ mhm. ọsọ anyị n'obodo a na-akpọ Naijiria taa ezi dị ya mana ụkwụ agaghị anyị na ga-ajụ onwe anyị wụ nke ọ pụtara gịnị mana tupu ya akọwara anyị ihe mana o kwuru okwu ahụ tupu ya kwuo okwu ahụ okwu ahụ uwe okwu o jiri kapịwa akụkọ ọkọrọ anyị ọnụ n'obodo a na-akpọ Naijiria ezi dị ya mana ụkwụ agaghị awotu ọkpụrụkpụ okwu ọzọ m chọkwara ka anyị lụletukwuo taa ọ ga-amasị m ka anyị ya taa ọ ga-adị mma ka anyị bido n'isi ebe ọ bụ na okwu o ji bido n'isi na ụzọ kọwaala anyị etu ndị Igbo si na ọnọdụ ndị Igbo tupu ndị ọcha abịa bụ na ụdị na anyị na anyị nwere agbata obi malụ na agbata obi onye bụ nwanne ya na-emesa ha omume ka agbata obi mana ka ndị jiri ọgụ wakpo ndị agbata obi anyị na-adọkọ ha n'agha na ndị Igbo na o nwere onye dọlụ ha n'agha ndị Igbo enwere ihe mesịrị ihe ike ndị Igbo n'ọlụ onwe ha chedo ogige ha n'ọdụ ọfụma tupu ndị ọcha abịa aha bịa anyị nabata ha ọfụma ọ na-ekwu n'ọnya bụghị ihe kpatara na mgbe mgbe ndị ọcha bịara etu anyị si nabata ha na mgbe ha nakwala etu anyị na ndị agbata obi anyị si mgbe anyị chọrọ e, inwe onwe anyị na anyị che na anyị na mmadụ agwawazi anyị na anyị chọrọ ka emegbu nwa ha e, akwụbezie na ihe ọbụla ndị Igbo enwere ana na-ana ka anyị zọbazi na-achọ ndị anyị ga-emegbu n'ọnya ka anyị ji rahụba anyị wee jebebe ndị ọzọ mana ọ gwakọkwara n'iru ịgwa anyị etu ndị Igbo si rapụ ana Igbo wee gaba ma ugwu Hausa ma Sokoto ma Borno ma akụkụ dị iche ma anyị nọ na be anyị na ndị ọcha chọrọ ndị ga-enyere ha aka ha enwere ike ịfụ na ọdịda anyanwụ ha nwerekwana ike ịfụ n'ugwu e, e, ebe ha nọ wee chọọ ndị Igbo maka na ndị Igbo ndị Igbo maka ya o si aga wee kpọrọ anyị wee zi maka na anyị na ha ahụ anyị lụzie ndị sịrị anyị ka anyị jee nta sịkwazie na ụkwụ anyị dị ụkwụ anụ kedu kedu ka nya bụ ife si wee debe ọnọdụ taa anyị ka anyị ka na-eme n'ụdị na anyị chọrọ otu Naijiria o kwesịrị ka anyị na-eme etu aha na-aga n'iru ka o kwesịrị ka anyị lụgharịa elu onwe chọọ itinye ọnụ ịma nkata a kpara ikwuole ya na Igbo gawara ọdịda anyanwụ Igbo gbagowere ugwu Awụsa ọrụ bekee ka ha chụọ, n'ihi na ka bekee bịara ha ha ọ dị ha mkpa na ha ga-enwe ndị ga na-eburu ha faịlụ na-arụ ụmụ obere e, e, e, clerical work ilenu n'ugwu awụsa niile ha ekwenụ ha aga akwụkwọ ọya ka eji kpọwa ndị Igbo ndị Igbo bịakwara nụ tinye uchu ka amụta bekee mụta ka esi asụ mụta ka esi ede ọya na mgbe eji chọwazie elu man pawa ọkwa n'ala Igbo ka ọ dị ka Igbo gara ha rụrụ bekee ọrụ maka irukwa echi bekee ga-agwa gị na ndị rụrụ ha ọrụ eh, civil service ha rụrụ ezigbo ọrụ Igbo na-arụ ọrụ chee na obodo anyị niile wuo otu kama ndị anyị nọ be ha na-arụrụ bekee ọrụ eji ha anya anyị ji hụ ha wee hụ anyị ee eh, ọtụtụ n'ime anyị ahụla eh, intaviu Saduana nyere n'aka ndị akwa BBC 1950 Rom 53 eh? o meghere ọnụ ya hoo ha anyị na ndị awụhụ ị hụla ndị a nọ ebe a ha dị ka e, e, e, amamihe ọ kpọrọ anyị na-aga ama ihe emere ka e wela anyị mana iche ihe oge ahụ enwekwena mgbe ndị Igbo ji bụrụ ụdị obi a ebe ndị agbata obi anyị nọ ozi dịka prọfesi Ifemesia kwukwere tupu tupu tupu tupu ekwu okwu 67 na nzọọgwụ na asị gị na ihe niile dị mma eh, tupu eh, emee coup 66 eh, sorry ọ na-echetara anyị na egbuwele ndị Igbo n'ugwu Awụsa ọtụtụ mpụ oge ahụ ya wụ na elee onye si nọọ nzọọgwụ na ndị otu ya bụ ihe butere nsogbu dịnụ n'ọnwụghị ejiokwu na anya ụfụ enwere n'ebe ndị Igbo nọ oteele oteka oteka oteka o bidoro nyawa na-ekwukwe na ile mgbe e bidoro ee eh, gbuwe ndị Igbo oge ahụ e na-egbukwenu ndị ihe ọbụla shi na eh, eh, n'ọwụwa anyanwụ unu niile wuo nyamịrị ma iwu e onye Igbo iwu onye Efe iwu onye Ibi iwu onye Ijọ unu niile wụ otu egburu na-aga ọ ya wụ na anyị nwabu ga-abịa tụlee na-asị ihe a na-eme eme eburugbago ugwu eme eburugbago ugwu o tekwelenu arụmewere n'ala ndị ndị ugwu <clears throat> n'olu ole mgbe ị e ga-echebara ya ezigbo uche were ire gụọ eze ọnụ otu ihe ọ rụtụrụ nnọọ ee n'ihe a maazị Ejikọba si na-ekwu adịghị ama ama maka ndị na-ahụbeghị ah, ihe ọ na-akpọtụ ahụ mhm. ya ka m jiri ka m wepụta ya ka onye asị onye akpụrụ onye tụpụtara akọrọ ga-egosi mm-hmm. mm-hmm. ihe awụ intaviu mm. Amadu Bello de sadwana nyere tupu Nigeria enwe independence n'afọ 1983 One thing I've noticed, Premier, while I've been here, is that Northerners seem to have, I might almost call it obsession about the Igbos. Could you perhaps explain that to me? Well, the Igbos are more or less the type of people whose desire is mainly to dominate everybody. If they go to a village, to a town, they want to monopolize everything in that area. If you put them in a labor camp as a laborer, within a year they will try to emerge as headman of that camp, and so on. Well, in, the past, our people were not alive to their responsibilities because you can see from our northernization policy that in 1952, when I came here, there weren't 10 northerners in our civil service here. Then I tried to have it northernized, and now all, all important posts are being held by northerners. Is this policy of filling all key posts in the north solely with northerners and not with other Nigerians a temporary or permanent one? In actual fact, what it is is a northerner first. If you can't get a northerner, then we take an expatriate. like yourself on contract. If we can't, then we can employ another Nigerian, but on contract too. This is going to be permanent, I should say, for the, as far as I can foresee, because it will be rather dangerous to see the number of boys we are now turning from our, all our learning institutions, coming out with having no, no, work to do. I'm sure whichever government of the day might be, it will feel rather embarrassed, and it might even lead to bloodshed. Yeah, ihe a Sadwana na-ekwu na afọ 1953 mhm. bụ ihe prọfesọ Ifemesia nọ na-arụtụ aka mm. echetara na o kwuru na ndị n'ebe ndị ugwu anyị na ha nọkọrọ n'obodo a na-akpọ Naijiria n'ebe ha nọ ha si na the north for the north Nigeria for the, for the all of us ha mechetara na ha awụ mkpụrụ okwu ọ gwara anyị ọ sị n'isi ha wụ the north for the north the rest of Nigeria for all of us ọ mm-hmm. oh, ya wụ ihe a Sadona na-ekwu okwu ya modernization na o bidoro ịsị na ndị Igbo na ihe ji na ebe ọbụla ndị Igbo nọ na ha chọrọ ịnọ n'isi na ha chọrọ ịdominate ndị ọzọ na ha chọrọ imegide ndị ọzọ mana dịka prọfesọ Ifemesi ya siri kwuo na dịka gị onwe gị sịrị rụtụ aka na ihe kpatara ndị Igbo jiri bido gawa n'ugwu Awụsa n'ihi na ọ bụ ndị bekee bịara ịna ọchịchị kolonial ọchịchị bụrụ ndị si ndị Igbo bịa nyere ha aka n'ihi na igbo bidoro na ngwa enwere ihe anyị na-eji akpọ igbo philosophy of education ibu anyị ndanda hmm. mana maka na oge ndị ndị ụmụnne anyị ndị nọ n'ọdịda anyanwụ ndị ofe mmanụ hụrụ ihe gbasara mmụta bekee ha ahụ na-arị ya ihe ka afọ iri ise na afọ iri asaa na ise gboo tupu ndị igbo ebido hụwa ihe gbasara mmụta ọgụgụ akwụkwọ bekee mana n'oge na-eteghị anya ndị Igbo anyị agba mbọ site na ihe a na-akpọ the Igbo philosophy of education zụpụta ọtụtụ mmadụ ya kpọtara na ndị Igbo zụpụtara ọtụtụ mmadụ ndị nwere ike ịnọ na civil service n'ala Igbo nọrọ na civil service ma ọbụla dị na Ibadan na Lagos bụrụzikwa ndị ejiri ji na-achịkọta ihe gbasara ọrụ bekee n'ugwu awụsa oleezi nke wụ na ndị Igbo chọrọ imegide nọgide onye niile yawụ ndị si na yawụ ihe akwụkwọ otu ihe prọfesọ ọkammụta Ifemesi kwuru okwu ya na ndị si na ihe kpatara mụ na onwe m edeela ya n'akwụkwọ atịkụl m dere na 2017 na ndị si na nakwa nkụzi m nyere ndị eh, eh, eh, ihe na Peace Corps volunteer alumni na 2017 na ndị si na ihe ndị Igbo na-ejiri mee kuu na Jenụwarị 1966 na ndị Igbo mere kuu na ọka eji bupụ ndị ọzọ bukọrọ Naijiria na ọ ya kpatara ejiri nwema ihe akpọga pogrom eji na-ebusisi ndị Igbo n'ugwu Awụsa na 1966 na 1967 ajụwaziasị kedụkwanụ maka ogbugbe gburu ndị Igbo 1945 mhm. kedu maka ogbugbe gburu ndị Igbo 1952 na Jos na Kano chetakwa na ihe Sadona na-akwuru ebe a na ọ sị na kemgbe ya batara 1952 ka ya bidoro ihe ọ na-akpọ the program of modernization ọ bụ 52 53 ahụ ka e nwere pogrom nke abụọ ejiri gbuo ndị Igbo gbuo ha sụọ ha pepe nke na onye briten na-ede akwụkwọ bụ jọnalist wee onye hụrụ ihe a si mba na ihe ajọka na ọ bụrụ na agbachi nkịtị na ihe a ga-eme ọzọ 1953 ya bụ mgbe na siri obodo oyibo lọta bịa were ọchịchị dịka the premier of the northern region ya bụ na ihe abịazikwa nwekwa nke 1958 wee 1962 63 ya wụ na ihe femesi a na-agwa anyị wụ na n'isi mbido na ihe a gawara ruo ori tupu na 1914 na ndị onye asị onye na-amaghị ebe mmiri bidoro mawa ya ama e, ọkọ ya ọ gaghị ama ebe ọ dụrụ kọ ya hmm. ya na ọtụtụ ihe a ndị nọ n'ụlọ ọtụtụ ndị nka si na ha gọvanọ ndị nke na-azọ ndọrọ ndọrọ ọchịchị che na ije ndị ka ọjị uh, ụzọ kalụ ije sokoto ibe uh, gị tọba uh, uche nwosu ehibe gị tọban iche na ehibeche gị tọban akwado gị aja n'ukwu nye gị ọchịchị iche na gị che na izu ụlọ oke ihe m na-achọ ihe ọ dị mkpa ka anyị ndị niile chere na otu a Buhari ha nọ otu a eh, El Rufai ha nọ otu a dị Fulani na the Sultan na the emi nọ na ọ na ha kpanye gị aja n'ukwu na ga-ewere ọchịchị na ọwụ ka o ji gaziere gị ya gaziere gị marakwa na ihe a na-enye gị ọwụ ọwụ onyinye mami weta isi bịa were isi mgbe o ruru mgbe ruru onwe onye a onye a ga-ahapụ n'ihi na ihe a dịka ihe m nọ na-ekwu n'oge gara aga na ihe anyị na-eme na Naịjirịa dịka onye chọrọ ịgba ife ụgbọelu gị ga-azụrụ tiketi biznes klas ịbata ewere ụmụ agbọghọbịa ndị ka ịma kachara mma anara gị kootu gidowere gị nara gị akpa gidowere gị gbanyere gị mmanya jụrụ oyi champen gị na-aṅụ ndị ọzọ ka nọ na-achọ ebe ha ga-ehibe isi ya adịghị ka meshin alala elu na ihe ọbụla mere na ọwụ ndị ka ha nọ n'azụ ebe ahụ ndị ụwa ọjọọ ụgbọelu alali elu mkpụrụ obi ndị ezi omume nọzi n'aka Chineke menọ na first class menọ na business class menọ na economy gị nọ na uh, cockpit ka ọ dị ugbu a ụgbọelu Naijiria alaliela elu ka ọ dị ugbu a ala Igbo is surrounded ịbụrụ hope ụzọ dị mma bụrụ okorocha bụrụ ụzọ ụzọ ọjị ụzọ kalụ ihe ọ sọrọ gị bụrụ ala Igbo ka ọ dị today is surrounded ma a na-egbu ahụgodi gị gọvanọ onwe onye ga-akọta nne gị onwe onye ga-akọta nna gị onwe onye ga-akụtikwu ibe gị onye ọ bụla onye Igbo eji m nke onye eji m nke onye adị eji m nke onye aga ọ bụ nke Chukwu eji m nke onye eji m nke onye adị eji m nke onye aga, ọ bụ sọ nke Chukwu eji m nke onye eji m nke onye adị eji m nke onye aga ọ bụ sọ nke Chukwu dịka ihe a gị onwe gị maazị ejikọbasi na mgbe a na-egbu n'ugwu Awụsa ọ wụ naanị ndị Igbo ka egburu, onye ọ bụla si nọ mpaghara ọwụwa anyanwụ anyamiri. Mhm. anyammiri banza mana o nwere ihe ahụ i e kwuru achọrọ m ka m tụkwuo ya aka n'ihi na o metụkwara aka n'ihe otu ihe ọkammesịa e. kwuru ya bụ nke maazị oke kpalitere azụ otu odeka otu okpurukpu okwu na tupu bekee abịa anyị nwere ndị agbata obi mm. ndị agbata obi niile a onweghị anyị na ha anaghị alụ ọgụ anyị na ha anaghị eso okwu anyị na ha nwere mmekọrịta n'ihi na igbo na-ede nsibidi ijagam na-ede nsibidi efik ibibio na-ede nsibidi idoma na-ete nsibidi ịgala na-ete nsibidi nsibidi ya ihe jikọrọ anya ọnụ ọtụtụ ndị niile na-ede yawu ndị nọ na ha na-akpọ otu agụ eze agụ the leopard gị bụrụ onye na-ede nsibidi ị chọrọ ibu ngwa ahịa jema n'ala idoma jema n'ala ijagam jema n'ala efik ị ga-ejecha lọta onwe ihe ga-eme gị ị ga-eje ya nọ izu otu izu na izu abụọ gịnị kpatara olee ihe anyị jiri mara ndị mmọnwụ na n'efik mmiri hmm. n'ihi na ndị efik na ndị bibio na-abịa njem n'ala Igbo bịa ịzụ ahịa bịa ịrụ ọrụ gị gawa n'ụzọ mmiri gụwa gị gị hụ ụlọ mmadụ ga-aba kụọrọ ya aka ha sị gị nnọmi mmọnwụ ya nye m mmiri m aṅụ gị baa n'ụlọ ime ụlọ gị kuru mmiri gị ekuru otu anyị siri mara e mere anyị e ji kpọ ha mmọnwụ anyị anaghị egbu ha ha anaghị egbu anyị ha anaghị egbu ndị ịjọ ịjọ anaghị egbu anyị jaja of opobo wee onye ikwere wee onye nkwere ama Igbo mm. jee kpọrọ ezinụlọ ya hime ọnọdụ n'ala ijọ shia bido ime obodo a na-akpọ Opobo Opobo ndị ijọ egbughị ya ogbughị ijọ kedizi nke ịwụ na na o rụziri akpụgharịa ịhụ na ihe a ebubo a na-ebu na ndị Igbo anyị enweghị ezu anyị enweghị ala anyị chọrọ imegide ndị ọzọ a bidoro propaganda post eh, at the outbreak of the civil war in 1960 mm. ile mkpụrụ okwu ile propaganda aha anya okwu aha okwu okwu aha anya gị hụ na ọtụkwu otu okwu ahụ the Sadona na onwe ya na-ekwu na 19 mm, mm. mana ọtụtụ ndị Igbo anyị ewerela ihe ahụ ụba ya n'echiche ya wụrụ eziokwu ọtụtụ ndị ijọ ndị ijọ ewere ya tụba ya n'uche ya wụrụ eziokwu ọtụtụ ndị efik ewere ya tụba ya n'uche ya wụrụ eziokwu mana ka ọ dị ugbu a onye na-ebezi akwa Igbo na-ebe efik na-ebe ibibio na-ebe anang na-ebe ikwere na-ebe ịjọ na-ebe ọgbaru na-ebe aniọma na-ebe ruru na ihe niile akpọrọ ọwụwa anyanwụ naijiria n'oge mbụ ya bịaziri ugbu a kee ya eh, east na south south hmm. gwa m onye na-ebe ga ha akwa o ruola ya wụ ihe prọfesọ mesi a na-agwa anyị na obodo a na-akpọ naijiria <laughs> n'ezi ezidi ya mana ụkwụ agaghị ya ndị igbo kwesịrị ichepụrụ onwe ha echiche ofu ife imetụla aka Nchọka ndị na-ege anyị ntị n'ụkwụ ọfụma bụ na nsogbu ndị Igbo na nsogbu Naijiria bidoro na 1914 maka na ka ndị ndị bịara ịzụ afịa bịazie bụrụ ndị ọchịchị nchigbu bịara etu ha si wee nweta ala Igbo dị iche na etu ha si wee nweta ụzọ ugwu ha debe ugwu iche debe mgbada Naijiria iche ọzi na ikpeazụ na 1914 ka ha wekọsịrị ndị ha fụbụrụ dị iche iche nwa omenala dị iche iche ọnụ ka o wee dịrị ha mfe mgbe aha ka nsogbu anyị bi maka ọ mgbe aha ka anyị nwabụ ndị Igbo bido jewe ugwu Hausa gasasịba a ọzọ bụrụ na ife ikwukwa ife e, onyinye igosiri ebe Amadu Bello na-ekwu okwu o kwuru ọ kpọrọ ya n'oyibo ọ sị na ndị Igbo na-achọ ịdominate nke ịbụọ sị na ha na-achọ imonopolize a ma achọ ka anyị neba anya na dominate na monopolize maka prọfesọ Ifemesia metụrụ aka na nke ahụ onye na-asị na Igbo na-adominate Igbo ọ bịalụ nara gị ife gị n'ike ka Igbo jelu ebe ha jelu lụọ ọrụ gbaa mbọ kpata ego o nwebụrụ onye ga-apụta sị na na-anọkwabihe ndị Igbo welu mma na egbe ma ọ bụ ngwa agha wakpo ya nara ife o ji wee ya ọkwanụ Igbo gbaa mbọ nwee ego chelụ na ala otu onye ahụ ewere ego ọ lụtara na ọ na-alụ ma ọ zụtara n'afịa jekwuru ndị nwe ana na ndị nwe obodo si ha ife unu kpọwa na-abịa unu na-ele mekwa na ego enye onye ọrụ ebe ọ mbọ mmadụ gbalụ ka o ji wee nwee ego nwere enwere ihe ntaji anya na ọ na-adominate mana ọ kwago ego wee nye ya o wee nwelụ ọ fụrụ na ife aha dị mma zụọ gị ya n'afịa ndị ọcha na-abịa zụọ n'afịa akpọrọ ha dominate mm-hmm. ndị ndị ọzọ na-abịa zụọ n'afịa akpọrọ ha dominate o nwerekwana onye kwụsịrị mmadụ ije n'ala Igbo zụọ afịa gote ife kwụgo onwe ya ụfọdụ n'ime ha oge ugbu a na-enwe indọstrị na ife ndị ọzọ dangote na-ebu motie egburu ngwa ahịa gbada ha n'igbo lee onwere onye na-akpụ ya mana onye igbo je mee ya nwee uru asị na ọdọmini monopolize ebee ka igbo mere monopolize ọkwa nke ọ na-abụ onye igbo bido ịzụ ahịa ndị ugwu na ndị na-achị achị anọchiela onye igbo ụzọ onye ugwu kama ya asị gị gota from onye ugwu na-ele ele ka iwee isikwa n'ebe ahụ gbata mbọ nke gị gawa achọkwa ụzọ ọzọ a ga-eji mechi ama m na ọ bụrụ tata ka ife ndị a mana ife na-eji ịkpọ okwu afa perception wụ reality na ndị na-asụ Igbo onye chọrọ ajọ afa na onye chọrọ imewu nkịta ọba ya ajọ afa onye Igbo jelu gbaa mbọ zụta afịa nweta ego nweta ife ebe ọ nọ ezuru ya n'ori awụrọ domini ka ọ gharazi ịbụ ndị na-akpọ anyị asị kwuo anyị asị na na nwanne gị gbalụ mbọ ife gagharịa ọfụma na nọ na domin sọksesi na ọgwụkwa ndị so n'oyibo ọ akara aka na mba onye gba onye kwelu chi ya ekwe nke ahụ wụrụ ofu nke bụ abụrụ na ndị anyị ulu na be ha che na agbata obi onye bụ dịka isi fụ ịkọwalụ e, ka ị na-akọwa etu anyị na ndị mmụọ na-eme ọ na-abụ mmiri gụba ya jee kụọ aka o meghe ụzọ ya si anyị anyị mmiri ọ kwado nye anyị mmiri ahụ ka anyị jere ime n'ugwu awụsa akpọba anyị nya mmiri nyamiri abụzi afọ ọjọọ onye akpịrị ịkpọ nkụ na-ayọ mmiri Kasaduana na-enye ọmụma atụ ya wee gosi na onye Igbo bịakwa n'ụwa ọrụ ka ọ bịa maka ọ sị na onye ahụ bịara eme ya lebụra nwanne echi ọwụ chief lebụra ọ wụrụ na onye ọbụ gosiri mbụ ọ na-agba ka ị ga-eji miya chief ị ga-anọkọta wụrụ akara ogohi na amaka ekwu amara ihe ọ na-eme mee ya chief lebụra ife agha ọ ga-afịa hmm. ya ka anyị ghara ijezi ịyọ mmiri si n'ịyọ mmiri baa ife ọzọ biko nọọ ndị si n'ịkụnye enwe mmiri na iko awụrọ nsogbu n'ihi natakwazi iko ji ṅụ mmiri iko anyị e ji nye ndị a ịṅụ mmiri merụ na be ha dị mma anyị na-edozie na-aga n'iru be anyị wụrụ mkpọkọrọ oge eruo na dịka ife mesịa si alụla ya aka anyị ga-abịa ofu ife ọkpọrọ afọ a ma emechaa na anyị ga-akpa nkata ahụ ịbịakwazi dị ka anyị ga-abido ịmụ onwe anyị bịakwa bido ikpe ịmazila onwe anyị onye anyị bụ na mee nke a na-akpọ ka m ghara ịnara gị okwu n'ọnụ achọrọ m itinyetụ ọnụ n'ihe ị kwuru na ọwụ na anyị bịara ịna mmiri ka ejiri kpọkwa anyị nya mmiri ihe dị iche na anya mmiri a kpọrọ anyị na mmọnwụ anyị kpọrọ ndị efik bụ na anyị ejeghị chụọ ndị efik si ha lawa anyị ejeghị si na ha bịara ka ha megbuo anyị nara anyị ihe anyị anyị hụrụ ha dịka ụmụnne anyị mana ndị ugwu hụ anyị dịka nya mmiri bịara ịnapụghị mana burukwa n'uche na ndị bidoro akụkọ ndị Igbo ịbịa ịnọgide ha ịnọchigide ha megide ha abụrụ ndị gala ọ bụghị ndị idoma ọ bụghị ndị igbera ọ bụghị ndị birom ọ ndị fulani na ndị ọcha na ndị ọcha ịrụtụla aka <laughs> aka n'otu ihe m mhm. chọrọ ikwu maka ọ dị mkpa e na-ekwu okwu domination e na-ekwu okwu domination anyị ekwubuole ya mbụ na ịga lee akwụkwọ edere mgbe a na-achọ ịchịkọta Northern and Southern Protectorate nke a wee onye bekee Britain dere na-asị na the Fulani have conquered and overtaken the whole of the Northern Nigeria. ha ji ọchịchị aka ike chịkọrọ obodo tinye na na ekwuwokwu domination ọhanwa mhm. ha ji agha bịa ha gara chụtuo ndị niile ịga taa n'uche m ihe awa otu ihe mwute oke mwute na Naijiria. ịga a na-akpọ Awụsa ndị Awụsa na onwe ha bụ ohu ha ghọta ndị Awụsa na onwe ha na-agba ohu n'aka ndị Fulani maka na ebe uche ebe ihe a nọ onye nụ gbaa gị ohu emeghe ọnụ sị gị lekwa onye na-abịa ịgba gị ohu ị nọ na ị pụtala maka ọ dị mkpa ka e kwuwe ihe a ka o dowe anya ihe ọzọ Ifemesiasi. obodo a kpọrọ Naijiria. akwazi ụzọ dị ya ezi dị ya hmm? ichebara ya uche ọtụtụ ndị eh, Igbo ka ebido ebe ọjị ụzọ kalụ mgbe gị na ha na-egbunye n'akpa ị na-achịgheri enye gị ọchịchị nye gị ohere ka ị mejie obodo unu ka ọ dị mma gị gba nkịtị were ego niile fanye na imeghee biznes nke a gị meghee biznes na-agbagote na-agbagote ya dịka e, e, gị na Chineke agharala echi obi ha dịka adịka nwa e, adịka o chefuola ebe o si eku mmiri kpam anwụrụla gị nwụchie nga n'ihi mechara pụta nga ahụ wụ na hawa mana ị ka na-agara ha oji ọ na enweghị ihe ị ga-eme ọtụtụ ndị nga anyị nọ n'ugwu Awụsa ịrụwarụwarụwarụwarụlite achọọ otu ihe napụghị ihe niile ị nwere hmm? nwanyị nwanyị si e, onye na-akwụ aka ka ya were ihe a pụọ n'ihu shọpụ asị e kụgbuo ya ee hmm? ọtụtụ e, ele arụrụ họteelụ asị na ụmụ nwanyị na-aga akwụgharị n'ihu họteelụ eburu kwatuo họtel mmadụ enwere onye kwụrụ ya compensation gị lee anya ibe too mgbe ya na ndị a na-ekwu okwu simen hafa hafa ee eh, ibun inosona eme gị jụọ ya otu ya na naijiria shiga mgbe ha gara chịkọrọ kọntena CKD motosaịkụl ole na ole si ize eh, refuo ọya wụna ihe ife mesịa na-agwa anyị ọ bụrụ na ọnwa tọrọ na shishi a ị na-atọ ụta n'aka ha ka iche bụ ihe ga-enye gị e, e, e, ga-atọrọ gị ntọala ụmụ gị ga-eri uru ya chegharịa n'ihi na <clears throat> amadị ya ụkwụ agaghị ya chinyela anyị n'ụwa Ife ifechukwu kwadebela anyị n'uwe erika olisada rapụ ụmụ ya kafa dafue onye jiri ike ọ ga-enwe mmeli maka na oji aka dị atọ n'ije oji adị atọ n'ije ọ bụrụkwa na ile anya n'abuja taa hmm. oge akụtụsiri ọtụtụ ụlọ arụrụ na Abuja hmm. ọtụtụ ndị mmadụ akụtụrụ ụlọ ha 80% hmm. onye bụ minista federal capital a na-asị ya gịnị kpatara o ji wụrụ na ọtụtụ ndị akụtụrụ ụlọ ha si na illegal structure bụrụ ndị ya sị na ihe mere ndị Igbo ji bụrụ ndị tara ahụhụ nkuri ya kuririsi ihe niile karịchaa n'ihi na na ọtụtụ ụlọ ọnụ na Abuja na ndị nwe ha bụ ndị ọ bụrụ na ileba okwu ahụ anyị. nke mbụ o nweghị mgbe ọbụla a na-eke ala na Abuja ndị Igbo ndị Igbo nke a na-enye ala ndị a na-awụ ndị ugwu hmm. onye ugwu keta ala na nkịtị were ya resi were one plot resi ya onye Igbo 1020 20 million ya eburu ego ahụ laa gadowe onwe ya onye Igbo azụrụ ala bido rụwa ọtụtụ oge o nwere ike ala o resịrị gị wala ị na-amaghị isi na ọ dị ya hmm. rụchaa esi masịrị ha bịakwuru ka ahụ wụrụ otu nke ọzọ abụrụ kata anwa gbagodo n'ọkwa ma ọ wee nye gị otu ihe dị anya si gị rụọ na Abuja ya wụrụ ihe ị ga-arụ ha ya edo ha ya na ị na-arụ ọrụ a na ị ga na-akpata ego ihe ọzọ ha ga bụ ha chọrọ gị otu ala kenye gị ala ọtụtụ ndị be anyị na-eche na mgbe ahụ ị na-arụ ọrụ ahụ na-akpata ego ekenye gị ala si gị bịa gụrụ ala ma onye kenye gị ala nọọ n'ihi na ahụka gị n'anya nọọ n'ihi na ahụrụ na ị na-agba mbọ marakwa na ihe kwenye gị ala ahụ na-ekenye gị ala na-amanye gị isi gị bịa gụrụ ala wụ na achọrọ ka ego ahụ a na-akwụ gị ka ọ laa n'ala ka n'ihi na n'ebumnuche ndị anyị na ha na-emekọ ihe n'ebumnuche ha fụfụrụ dam na ọbịanihu Abuja bụ nke ha ọ ga-abụ nke anyị na ha chetekwadi ihe arị uh, prọfesọ Ifemesi ya kwuru n'oge a a na-atụ ntọala Naijiria na-enwe independence ndị ugwu si the north for the north the rest of for the northerners for the rest of Nigeria for all of us ya kwa ya ihe a a na-ekwu okwu ya northernization the mhm. north for the north he even said it o kwuru ya na interview ọ na-eme mm. ebumnuche ahụ ewere ya akpụba ya n'ọhịa ọ ka nọkwa n'isi ha ọ ka wụkwa na ebumnuche ha ọ ka wụkwa nghọta ha n'ihe gbasara Naijiria ọ ya bụ na ejiri buru kapital bupụ ya from Lagos bujewe ya na Abuja were ego mm. niile ego mmanụ niile were oil blọkụ nye ndị ji losbega si ha rụwa ya ịwụrụ onye Igbo iche na a na-emenyere gị n'ihi na a nyere gị ọrụ si gị na-arụ na-aga na-akpata ego na-akwụ gị tọrọtọrọ gị che na ịkpakarịala gị na ịkarala ụmụnna gị enyegala gị na-arụ manshọn na Abuja enweghị ha ga-eme gị maka na ebumnuche ha ka wee mana buru n'uche na echefukwala the north for the northerners the rest of Nigeria for all of us mana abịa n'eziokwu the north for the Northern as ahụ ahụkwa the north for the Muslim Fulani mm-hmm. Nigeria for the rest of us is not even for the rest of us all for the, for the Fulani feudal lords feudalists asị ọrọ mara ya mara atụrụ ofeke isi n'ọhịa onye na-ege anyị ntị nwere ike ịsị na ihe niile anyị na-ekwu maka nọt na mana ife emesịa na Naijiria na-ezi ide na ụkwụ agara mhm. ka ntụnye aka na ụfọdụ ihe na-eme na Naijiria na awụrọ na ọ bụrụ na unu n'anya ọ dịgo ugboro one agbala afịa ọkụ na legos ọwụrọ nọ mhm. mm. ebe agbala ọkụ maọbụ ebe a kụtụrụ maọbụ ebe a chụpụrụ ndị afịa bụ na ọ bụrụ na ọ bụrụ na kọmputa vileji ọ bụrụ na jegun ọ bụrụ ebe dị etu a ịna-anya e, mgbe a na-eme ihe a ndị a na-akụtu ụlọ o nwee nke melụ na krismas gara aga ndị mmadụ a na-anụ ụlọ krismas gọvanọ Legọs si na afọ iwu na ndị a ji wee nọchikwa ụzọ na ọ bụrụ ka a nara ụlọ krismas ka eji ekụka stọọ buru ife dị na stọọ ha bupụ ke ndị na krismas ndị Igbo ke ndị eburu ihe ha ndị Igbo ke ndị akụtụrụ afịa ha ndị Igbo kedu ndị kedu ndị keke ọ ga-esi bụ na ndị Igbo na ife niile ahụ akụtulu n'ebe ahụ bụ ndị Igbo na Legọs kwa ọ maka na ndị be anyị ejewego ọrụ oyibo amala ya ofu ife ahụ bụ na ụzọ dị na Naijiria ụkwụ agarịa maka na nọt adịrị anyị mma ọ bụrụ na saut west dị anyị mma so ese ebe dị ndị Igbo mma bụ na be ha mana nsogbu anyị nwere bụ na onye ọbụla rapụ bi ya jewe ọrụ oyibo ife mesịa sịkwa na o nwere onye ọ ga-atụ ụta ahụ mụnwa ga-esokwa ya kwuo na o nwere onye mma ụta maka anọrọ mbe m ee dịka o si kwu ọ ya ka o ji dị mkpa na onye ọbụla nwere ike ya ga gee ya gee nkata akpara bido n'isi maka ọ kọwara ihe awụ ihe dị ihe awụ ihe dị igbo ọbara anyị amahụ ka esi e, ekwu ikoro anyị amahụ ka esi e, e, abịa nnọọ ka akpagbuo pịgbuo unu bịakọta ọnụ unu asị ngwa ka anyị ha biri ebe a bịanụ ka anyị gaa megbuo ndị a ọ ka igbo si eme ee e nwere ihe ọzọ m chọrọ ịrụtụ aka maka ọ dị mkpa mgbe a na-akpa nkata o meghekwere ọnụ kwuo ye na ọ dịla nnukwu mkpa ọ dịla nnukwu mkpa ka ndị igbo bido kpasawa onwe ha nkata bidokwe marakwa ndị ha n'ihi na uche anyị amazighị ndị anyị mhm. ndị ndị ndị iro anyị amarala ebe a na-arụtụ aka emerụọ Igbo ahụ mana anyị nwewụzi ndị Igbo echefuole ihe mere anyị ji wuru dike ya ka o ji si na ọ dị mkpa ọ dị nnukwu mkpa ka anyị niile onye ọbụla bịa ka a tụlewe ka a kụziwekwe ọzọ kụziwere Igbo nna lekwenu ndị onowu mụnwa kwenyere n'ihe a kwechie ya ike n'ihi na ọtụtụ ihe na-eme n'obodo Igbo abịazie agba nkịtị ya dịka ọnwụka Igbo dị elee anya n'izu ụka ole na ole ka ndị uwe ojii gara n'emene ebe ndị mmadụ gbakọrọ na-enwe nzu. girigiri ụmụazụ ole na ole anwụọ Enugu steeti nwere gọvanọ anyị anụla okwutela okwu maka ihe mere ụmụazị a Enugu steeti nwere senetọ abụọ enweela nke meghere ọnụ kwụnye okwu n'okwu a onye isi ọha na eze ndị Igbo na Enugu steeti ka o si anyị anụla ihe ọbụla o kwuru banyere ihe a niile maka ihe ihe a ji dị mkpa ihe ihe a ji dị mkpa maka ndị a na-amụbe ma ndị na-amaghị 1966 agbara ọsọ gbalata mmadụ eju ala Igbo 67 asị ka anyị e nwere onwe marakwa n'oge ahụ ọtụtụ ndị ọfịsa ndị e, e, amị ndị Igbo egbuola ha n'ugwu Awụsa ma na ndịda anyanwụ ndị fọrọ afọ jichiri ike gbalata ilekwe n'oge ahụ ọtụtụ ndị Igbo anyị na-aba ọfịsa kọ anyị awụghị ndị na-aga e, bido e, e, rekrut mhm. ewee kpọọ oku kpọọ oku ana m echeta gị mara ma Igbo nwekwere dimkpa Igbo apụta zok ịpụta ebe a na-eme e, e, e, recruitment drive ụtali ka eji achụ mmadụ mba ya enwezuola ya enwezuole ndị na-aba ha amị abaa milishia ọya wụ na onye nwere mmadụ elee otu ị ga-esi nọrọ ugbu a a na-egbu <laughs> ụmụazị gị gwụkwa ndị ga-azọ gị ndụ echi gị nọrọ na-asụ bekee maka iche na ụzọ gara n'ezie wụ Naijiria ndụbụisi ka ife ahịara mgbe e ruru n'ife gbasatalụ etu a ga-esi chi obodo ife izizi ede na-abịara ụna mm-hmm. na iwufe ọbara mmadụ igbu mmadụ igbu ọchụ imegbu mmadụ abụrụ ife a ga-eme na nyawa obodo anyị mm-hmm. ọ etu Igbo si wee kwe okwukwe Igbo na amamife Igbo ka ọ bụ mana ọ bụrụ na anyị rapụ nyawa ụkwụ kedu ka akụkọ ya esi wee zụ ifu ekwesịlị n'ife ndị Enugwu ndị Enugwu ka nna m anị bidoro chibe Enugwu ka um, ndị ọchịchị chigatara ka ndị ndị militri nachalụ nna m anị si ndị Enugwu na Enugwu bụ ebe a nọ hmm. ndị nọkịta na Enugwu sikwazi na a ga-eme na aga asụ moto Enugwu na oyibo ha sị na moto Enugwu na Enugwu steeti si in hands of God o wee dịwụla okwu wụlụ ilu maka ife ọ pụtara bụ na ife na-emezi n'Enugwu na mmadụ ama eti ihe ọnụ ya mere na ndị niile na-achị achị na ndị na-anọchite anya n'Enugwu mechie ọnụ na-eche ka Chukwu si n'eluigwe pụta ebe ọ bụ na Enugwu dị mgbe ha nzọba ma chefuo na onye kwe ndị oyibo si ya si n'ọwụ. heavens help those who help themselves. oke a ife onye mụ anya mana ọ bụrụ na anyị mechie anya na akpụ ụla oke agbalụba krismas anyị emechie n'ọnụ abịa na ana Igbo egburu na Enugu awụrọ nke izi ọwụrọ nke Igbo egburu n'ọpa Iweka egburu na Mkpọ egburu na kedu afọ mmiri ebe a tụnyere ụmụ okoro eh, ezu riba ejee e na ụmụahịa na be Kano gbagbuzie ụmụ mmadụ ejee na ọrụ ifite ejekwana n'Enugwu ma obele ochie akwa ebe ọzọ ọ bụrụ na ụnụ gbaa nkịtị ife mekwa na egbe a na-egbu m ọbagbu anyị kwesịrị ije mụta maka na ọkụkọ gbalụ nkịtị a na-egbu ọ bụrụ na anyị gbaa nkịtị ọ bụrụ ife a na-ekwu kill them before they grow anyị na-asị na children wu future mana onwere onye chọọ ka ha tolite e na-egbu e ya future n'ihu gị gba nkịtị mechie ọnụ were ego fanye n'akpa na-azọ ife enwere isi ọ ka ife niile a na-eme n'izu gara aga ka onye si na ya wụ minista of Labour ndị Naịjirịa wụ na um, ofu onye ọzọ na-azụ ahịa na Anambra steeti na-azụ aka eze na-akọ onwe ha ọnụ mm. ife ha na-akọ onwe ha ọnụ ụgwụ na gọvanọ Anambra steeti jeje were ego steeti goolu ndị ndị igwe eh, SUV kee ha ọ SUV bụ nsogbu dị na Anambra steeti ọ wụ na ọ chọrọ ime dịka ndị feudal laws of the north ife na o ji eke ha SUV bụ na onwere ndị ọchụlụ. Mhm. onye na-azụ afịa na-akpọ atọ eze si na ya chọọ alakiri etu esi chụọ ha wee were ego ya goolu ha moto si na iti ha aka n'obi nke m che ife nzuzu onye na-achịkwazi steeti jikwazi aka ya golukwazie moto nye ndị ọzọ hmm. nya na ụdị agụụ na-agụ sinzi tupu tupu ekwuba ife gbasatalụ covid na-agụ ife nni gbagosiri elu onye kpọọ naijiria kwa ụbọchị ma ndị naijiria kpọọ gị a na-achọ ịkpọpụ gị n'ụlọ na agụụ egbuo mmadụ mana na anambra steeti ife onye na-achị anambra steeti che na-adị mkpa na bụ na inye ndị ndị na-achị obodo ndị traditional rulers bụ mm-hmm. o na anyị na-ajụ ajụjụ mana mma ajụkwa ọzọ isi na iwu traditional rul ya na iwu onye ọchịchị omenala ife ndị Igbo ji achị iwu ọfọ na ogu mm-hmm. mana ọ bụ a na-ese nọọ satifiketi asambodo gọọmenti ka iji achị iwuru onye ọchịchị obodo maka onye nyere gị satifiketi ga-enwekwa ike nara gị ya mgbe ọ chọrọ ọnya na-ese n'ihi na dịka ndị be anyị si ekwe sị na awọ na akịrị bụ nwanne nna ha bụrụ eze ruo mgbe nna ha nwụrụ ụmụ anụmanụ agbakọ bịa jụọ awọ na ya bịa jụọ akịrịsị olee ihe iji abụrụ anyị eze akịrịsị ọ bụ tụm n'ọhịa tụm n'ụzọ ajụkwa na awọ olee ihe eji abụ eze awọ si na ọ bụ adaruo ala erie nka na ịbụrụ onye ọchịchị ọdịnala traditional ruler marakwa na ihe naanị ihe ga-eme ka ịba uru ndị bekee na-asị mmadụ to gain relevance na ikikere gị ga-esi n'ọfọ ọfọkwanụ ihe ahụ a gwara anyị na Chukwu abịama were nye ndị Igbo ma ọ bụladị ihe anyị nọ na-akpa nkata ya kemgbe na Igbo na-aga ebe niile onweghị onye anyị na-aga ịnara ihe ya ọkwanụ n'ihi na abịama si Igbo gaa ka ime ka ime ka ụwa dị mma dịrị anyị mma dịrị onye ihu dịrị ndị ọzọ mma mere na Igbo jewa njem asị o ji ọfọ na ogu na-aga Igbo o ji si na o ji ọfọ ala gị mhm. bụrụ onye eze ọdịnala were ọfọ na-aga were ọfọ na ogo na-aga ọ bụrụ ọsambodo okorocha ma ọwụ ụzọ dị mma nyere gị ma ọ kalụ nyere gị ma ọ obianọ maka na onye asị he who pays the piper dictates the tone as a traditional ruler your power derives from the people not from the governor mana ịchọzikwa ka ikikere gị site n'aka gọvanọ gọvanọ ọ chọrọ ọ napụghị ya mba na ihe ga-ajụ ụwa ichedala mgbe e, gọvanọ ga-apụtazi gaa ihu ihe dịka obi of ga-esi ya rituo rituo ka m chọọ onye ọzọ tinye ọkwa na ihe a ka ife mesịa na iwu anyị kwesịrị nwaanyị anyị kwesịrị ichighata mara onwe anyị maka anyị nwa na-emebisi ụdị mmadụ anyị bụ ọ na-eji ya dị Igbo Renaissance ma a na-agba ndị be anyị si na o ruola mgbe anyị ga-echi ya azụ bịa chịrị akwa anyị ebe anyị chisara ya bịa nabatakwa omenala anyị nabata ihe ejiri mara anyị ihe e mara anyị ọtụtụ ndị mmadụ na-asị ihe a na-ekwu dị laghachi azụla ọzi ka anyị jee gbawakwa ọtọ otu na nna anyị ha si agba ọtọ ọ ka ije fewe mmụọ mbanụ ya na-ekwu renaissance when we talk about renaissance renaissance is rebirth ọwụ mmụgharị mmụgharị ewughie igbo ji si na mmadụ gbara azụ obute ụkwa mhm. ịgbala azụ gị bute ụkwa n'ihi na ọwụ mgbala azụ ahụ ka ị ga-eji mara ihe na-achụ gị mhm. akwa na ihe ị na-achụ ọnwụhụ ka eji laghachi azụ ga gbawa ọtọ ọnwụ ka eji laghachi azụ fewa mmụọ ọbawa ka a laghachi azụ mara ihe anyị na-achụ anyị na ihe anyị na-achụ mana onwe anyị mana onye anyị bụ understand yourself and you become rooted nke okenyere onye na-edu onye oji aka dị atọ n'ije ojiọfaka adị atọ n'ije eji m onye eji m onye dị eji m onye aga ọ bụ sọ nke Chukwu eji m onye eji m onye dị eji m onye aga ọ bụ sọ nke Chukwu nkonye eji m dị eji m aga ọ nke Chukwu ọwụ ya wụ na ọtụtụ mgbe anyị nọ na-eme Igbo American Heritage eh, Cultural Education o nwere otu okwu anyị kwuru na isi ya na-akpọ ụdara mmụọ anyị ekwukwala ihe a n'oge gara aga ụdara mmụọ ụdara mmụọ bụ ụdara dara ebe a na-enweghị osisi ụdara the udara fruit that falls far away from its o nwere ike maa mma eso dị ya ụdara nwannu mana oge anyị na-eto dịka ụmụazị ndị okenye na-agwa anyị ị na-eje n'ụzọ hụ ụdara dapchiri n'ụzọ si legharị anya ma ị ga-ahụ osisi ụdara ma ị ya osisi ụdara si atụtụkwala do not pick that ụdara ọ ya ụdara mmụọ ụdara ụmụ agbara n'ihi na ịra ya nyere ala nsogbu ụdara mmụọ ụdara machara mma looks nice and beautiful and sweet and succulent but nobody eats it nobody picks it onwe onye ga n'ihi na it has fallen far away from its ya wụ na igbo anyị machaa mma macha akwụkwọ kpacha ego kpacha akụnụba ebe ọ bụla anyị hụrụ nwaanyị. you have become culturally dislocated ọ bụrụ na anyị enweghị mgbọrọ agbaghị mgbọrọgwụ n'ihe ejiri mara anyị dịka ndị Igbo ya wụ omenala Igbo na asụsụ ndị mmadụ ga-ele anyị anya anyị ga-amasị ha mana onwe ihe ga-eji anyị akpọrọ anyị awụọla ụdara mmụọ maazị ọbazi ọ dị egwu ile n'anya maka ihe a na-ekwukwe n'ihe a ịma otu nkata anyị nọ na-akpa eh, dịka ihe eh, prọfesọ Ifenesia kwukwe ọ na-asị anyị lefedele na ndị akwa Igbo ndị akwụkwa ndị anyị na ha gbara eh, agbata obi anyị na ha na-emekọta na-emekọta gaa nga ha taa nwayọ nwayọ nwayọ ha na-atụtụ obodo ha na-ele ka ọ ga-adị mma gị lee anya enweghị mba ọbụla nọ na obodo ahụ akpọrọ gbara mbọ ka ndị Igbo hmm? nke wụ na ọ wụrụ na <clears throat> imejie obodo mee ya otu onye ọbụla na-agba mbọ ụzọ ga-agarị ya ihe na-adịghị na-adịghị oke anya ala Igbo ga-aghọ eh, ọ naanị Chineke na ebe anyị ga-arị ihe ji Igbo na-ala taa wụkwa ndị Igbo ya wụrụ ndị niile etinyere kpọọ ndị ọchịchị ile anya e, e, e, afọ ole gara aga n'Imo steeti emere elekshọn magomago ọdị magomago adịghị ha niile anyị kama mgbe e were nwoke a welie ya aka elu si n'ọya ọtụtụ ndị Igbo ọtụtụ ndị Igbo kwetere na onye a dịkwanụ ka ọya mere ihe dị ọha ya ewere nwayọọ lee ka ị e ga-ebido kọwa obodo ka ọ ga-adị mma ile n'anya o doro anya na ụkwụ ọ zọpụtara ọ dịghị ndị ọga asị hmm? mba ka a mara ka ị e ga-ewepụ ya ewe kpọrọkwa onye Igbo ọzọ wuho were ihe wee wepụ enyi ma tinye ugbu a Imo steeti elee ka imi na-anya rụrụ ụzọ ọdịdị mma n'Imo steeti ụzọ hmm? Uh, hmm. maka ọ ụmụ ihe a ekwuole maka Enugu steeti na-agbagbu ụmụazị ya dịka atụrụ ka agbagburu n'ụzọ ozu onye ọzọ eh, eh, eh, enweghị onye na-ajụ asị abịa eche m aba ọ fọzirinụ ka e ga-efopụzi n'aba maka o doola anya na ihe mbakwe mbakwe rụrụ naanị ya ọ dịla afọ ole enwezighị onye ọzọ nwere ike imepụtakwa aba iche iche ịma ihe na-agbawa obi n'ihe a ọnụ mmadụ amahụ ọ dị mkpa gakene aba baa n'ime ari-arị gawa na line na line na line na line hapụ ihe a kpọsara n'ahịa nọ ihe eji aka mee ingenuity in that market is unbelievable ahapụ ya nọ. pee ọ ya wụ na ịmụta ihe eche m onye na-ege ntị katụmadụ ndị nọ n'ụlọ a enwere ndị nọ n'ụlọ na-eso na-ege ntị n'ihe a ọ ga-adị mma ka ebido kụziwere katụmadụ ndị a na-etolite etolite ụmụazị nọ yunivasiti na na mahadum ndị na-azụ ahịa e, topụtatụrụ mmadụ e, ndị ndị ndị ka e kụziwe maka na ọ dị mkpa ka Igbo ghọta onwe ha n'uche m ọ ga-adị mma ka o ruo mgbe Igbo ga-apụta si anyị ajụla n'ihe a dịka ụta a egburu ụmụazị a kedu ihe na agaghị aga ngagharị iwe ọ na-apịziri anyị apị n'Enugwu na agaghị aga ngagharị iwe akpọ ya IPOB kpọọ ya PPOB ọ ụmụazị ka ị gaghị asị na ọha chọrọ okwu ọ ndị a bụ ụzọ ga ha agaala gbuo agba nkịtị echi atụtụrụ nwa nke gị gbagbuo apụtakwala be akwa nsogbu dị nwere ndị na-esonye anyị na Facebook Chigozie Nwanjọkụ na-adịghị esonye anyị oge ọbụla o nwere ihe ụfọdụ o dere mana mma agụ nke ikpeazụ ọ na-asị na asụsụ bekee na Igbo is the only race that called their ancestors by evil deed. They say all manners of derogatory things to their culture. Example, killing of twins and using human beings to sacrifice to God. All these claims they they don't have any uh, verifiable proof ya ife ọ na-ekwu na ndị na-ege m ntị na-asị na-ekwu na anyị bụ ndị Igbo oge ụfọdụ na ndị bụ anyị ụzọ na anyị na-akọtọ ha ihe alụ ha mere ka nkụ ejikwa egbu ụmụ ejima ejikwa wee mee nke a wee mee nke mana eziokwu ife okwu ụfọdụ ndị Igbo na-eme ya mana ọ bụrụ mmadụ niile ọzọ bụrụ na ọ bụrụ na onye Igbo na-eme ya gee ntị ma ọ bụ tụgharịa uche ọ ghọta na ndị mgbe ochie ọ na-akọtọ ndị nyere ihe ma asụsụ ma amamife bụ okwu ụfọdụ anyị na-ekwu ofu nke bụrụ na onye bụrụ chi ya ụzọ ọgbagbuo onwe ya anyị amaghị bụ nna anyị ụzọ mụta ọkpara ndị nna anyị ha emego nke ha mmiri dọ na-eju nwa nkịta ka ọ dọrọ kịta ịchọ ịnụwa ọgụ n'ife mgbe ochie maọbụ ije nụsa ndị mgbe ochie ọgụ ọ chi gị ka ị na egbu ụzọ na nwata bunye nna ya elu ọgọdọ na idike ayọchie ya anya ndị mgbe ochie ndị nna nna anyị ha maara ihe a na-ekwukwanụ na egburu ejima na egburu ejiri mere human sacrifice asịgodi nnọọ na ọ eziokwu ka anyị ghara ikwu ichefu o nwere ọtụtụ o nwere otu nwa ntorobịa ibe mụ na ya gụkwara akwụkwọ na seminarị ọ bụkwa ụkọchukwu mụ na ya kpara nkata n'oge e, gara aga m ya na ihe niile ahụ ị na-ekwu okwu ị na-ede banyere human sacrifice and Igbo value for human life n'ihe akwa n'ihe banyere ihe a na-akpọ ndị bekee na-akpọ national security nchekwa obodo maka na ma ọbụla dị obodo Amerịka taa na mmadụ onye jee lụọ agha onye jee agha n'agha Amerịka ọnwụọ onye a na-edinyewu onye ụkọchukwu the chaplain ga-abịa na ezinụlọ ya bịa ha na nwa ụlọ ọsị your son has made the ultimate sacrifice. ma ọ dị n'ime akwụkwọ nsọ na ihe a na-ekwu human sacrifice kwa na a ga otu onye ọ na-aka mma ka otu onye nwụọ ọrụ ọha kara na ọha nwụrụ otu onye onye mm-hmm. wee onye isi ụkọchukwu onye isi ntụaja ndị juu kaifas ikwuru eji e kpọgbuo jesu ya ndị na-ekwu ndị na-ekwu okwu na ndị nna nna anyị ha mere human sacrifice yes let it be but that was the culture of that was the understanding of the time and even now it is still the understanding that otu onye ga-anwụrụ ọha kara na ọha ga-anwụrụ ọha ga otu onye eh, ajụjụ bụrụzie onye ga-anwụrụ ọha eh, onye eh, ga-anwụrụ ọha ozizi the person being sacrificed ịjụọ mụwa mụwa ga-asị gị ịza ajụjụ a ka anyị wegha ka anyị wegha ihe wu ụka mhm. na ihe wara mgbagbu mhm. n'ihi na ị gaa na Naịjirịa ugbu a ụka wu biznes ọtụtụ ndị kpọrọ onwe ha pastọ and pastores and ihe ọbụla mm-hmm. ọtụtụ n'ime ha amaghị ebe baịbụl ige ntị ihe ọtụtụ n'ime ha na gị ghọta na amamihe anọ ha e eh, eh. so ka ebido ebe ahụ ihe ọzọ m chọrọ ihe dị eh, Austin ekwuole nnọọ if you know better you do better enweghị enweghị otu mba na ụwa niile ị ga-aga lee mgbaka ha lee omume ha 100 years ago gị si na ọka nke ndị Igbo mma hmm? ee ọtụtụ obodo na-eme ihe ka ewegodo ihe dịka e, e, e, female circumcision nwere mgbe o juru n'ala Igbo ọ laala enwere onye bịara buo amụma ya kedụkwanụ maka onye isi amerịka ugbu a na-asị make america great again mgbe ọ na-asị make america great again ọ chọrọ ka anyị chetakwa na n'ọnwa septemba anyị nọ n'ime ya ka o mere ka o mere 100 years enyere mhm. ụmụ nwanyị ikikere mhm. ịtụ vote so mgbe ọ na-asị make america great again ihe ọ na-ekwu okwu ya renaissance ebumnuche ya ọ bụ ka a laghachie mgba ikpeazụ ahụ ụmụ nwaanyị na-enweghị ikike ịtụ vootu mhm. ma ọ ka agbawanụ ndị ojii ohu e, ya mbanụ a na-asị laghachi azụ ọgwụ ka ihe laghachi azụ mewe ihe ndị anyị ghọtara ndị nna nna anyị ha mere ọtụtụ ihe nwere ọkọ na uche nwere mmụta ọtụtụ ihe ha mere wu ihe dowara anyị ndụ taa mana onwe nkwanụ abụrụ ọbụla i ruru na-agaghị enwe nke ha metere nke ọma nwekwa ha na eh, ihe ị ga-asị laghachi azụ ka inwe ike site na nghọta anyị ugbu anyị eleghachi anya mara ndị dị mkpa ndị bara uru anyị ga-ewere ji na-ahazi mhm. ndị ka anyị marakwara na ọ dịla outdated ya hụ ihe ndị eh, bekee na-asị adịla anachronistic we rid of them ọ bụghị ịbịa ihe ọtụtụ ụka bịa n'ọkara asị a na-eme generational healing My grandfather now becomes a demon. <laughs> My Okigbo is not a demon. atụtụba akpịrịkpa dị na ji onye yi aja gbara ọtọ ụtụtụ eruola ndị Igbo ibe m ihe anyị na-akpakwanụ nkata anyị bụ kedu ka a ga-esi mee ka ọ kedu ife Igbo chọrọ anyị enene anya n'ahịa ra anyị ga na-aga n'iru ị na-akpa ife gbasara ya mana ihe anyị kwuru tata bụ ịlụtụ aka n'ọkpụrụkpụ okwu one na one na nkata anyị na prọfesọ Ifemesia ya bụ ugo dị adị maka na adafu ugokwada ada o mere ihe ku ọ bụrụ na ịnụbeghị ya bụ nkata biko jee na Facebook n'Igbo Heritage Institute na-anya na vidiyo ndị anyị melụ n'izu ụka gara aga ọ dị ụzọ na-abụ gee nyabụ bụ ihe ọfụma ọ bụrụkwanụ na nọ na pọdkast ka ị na-anụ ebe ọ bụla ị na-enweta podcast gị chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo gee ya bụ ihe nke n'izu ụka gara aga nkata anyị na prọfesọ Ifemesia nke mbụ na nke abụọ igechaa ya iwere ya tigwalụ nke ịnụ bidozie kpara anya bụ nkata na ezinụlọ gị na ndị enyi gị wee na-ajụ onwe gị kedu ife gị gịwa bụ onye Igbo chọlụ, kedu ka Igbo ga-esi mara onwe ya maka na ọkwa ndị afọ n'ụlọ ụka ka a na-agba e, okwuchukwu okwuchukwu anyị wee bụrụ awareness awareness bụrụ onye ọbụla mara onwe ya ọmakwa awa arụ mara onwe ọgwụ ka ọrụ anyị n'ọnụ na mgbede a maazị ejike kene ndị be anyị ndị be anyị nọ ụbọchị nta ka anyị chụọ anụ na